igbo kwen igbo na igbo mma mmanụ ọ ga-adịrị igbo mma anyị bụrụ ọka ngabata ọgbọ na ihe ọma anyị kwadoro na-ewetara nke anyị kpọrọ igbo okwenụ na Vineyard Television chanel 15.8 Houston, Texas ya bụ chee na aka gwara anyị n'elekere iri na abụọ nke ehihie kwa Satọde nakwa elekere iri na otu nke abalị kwa Tuesday a sị na onye nọdebe ntị ọ mata ntị ụra ya bụ kpụdebe nso ka anyị na-ekpori ndụ abụ m enyi unu nwoke Chudi Nwafọ